AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa mgbe ọma ebiela n'ụbọchị taa ya gaziere gị nwanne m nwoke nwanne m nwaanyị ka onye nwe m nọnyere gị n'ụzọ gị niile na-edu gị n'ihe ọbụla nke ị na-eme n'ezie onye nwe m ga-eme ka ihe ọbụla nke bụ ezi ihe nke ị na-achọsi ike rue gị aka n'ụbọchị taa na-etufughị mgbe anyị abịakwala ịmalite ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu anyị na-atụgharị n'ụbọchị taa na-asị iwe Chineke iwe Chineke gịnị ka anyị na-ekwu okwu ya na Chineke anaghị ahụ onye ahụ anya ọma bụ onye na-emebi iwu nke mbụ na nke abụọ na iwu ahụ nke o nyeworo mụ na gị si ka anyị debe gịnị na-egosi ihe ndị a na-arụ onye ọ bụla nke na-enupụ isi ọ bụ nkọcha n'otu ụzọ maọbụ nke ọzọ jide nke a ka gị onye mụ na ya na-atụgharị uche na ụdị nkọcha bụ nke na-anọgide anọgide na-esi n'ọgbọ fere ọgbọ ruo kwarị n'ọgbọ nke anọ na obodo ụfọdụ na mba ụfọdụ na obibi ndụ ndị ụfọdụ na ihe eji mara obodo dị otu a bụ ndị na-efe arụsị bụ ndị na-efe chi akpụrụ akpụ abụghị ihe bidoro taa nke a bụ ihe dịrị adị nnụkwụrụnnụ afọ ndị gara aga nke pụtara na ọ gaghị agbara onye ọ bụla nke si n'ebe dị otu a pụta mfe n'ihi na o wee na nhuku nke nkọcha a nke sitere n'ebe chineke n'ọbịa nke dị ka ahịhịa na-ekwesịghị ekwesị ma ọ bụ mkpụrụ ọjọọ nke a kụnyere n'ime obi ya ụdị mkpụrụ a na mkpụrụ obi ọbụla nke o puru ọ bụ ihe mwute na anyị niile ewepụkwa mmadụ ole na ole ndị ihe ndị a na-enwe nhụku na ndụ ha onye ọ bụla nwetara onwe ya n'ebe ụdị nkọcha a na-alụ ọrụ n'ezinụlọ n'obodo na amaala na mba ọbụla onye ahụ aghọwo onye nwere nhụku n'ebe ihe ndị a dum dị a sị m na ihe a dị ka mkpụrụ ọjọọ nke a n'obi mmadụ gịnị kpatara o ji bụrụ mkpụrụ ọjọọ n'ihi na o nwere ụdị mgbọrọgwụ abụọ otu n'ime mgbọrọgwụ ndị a bụ nke na-agarị n'ime ime ala gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị kụọ ihe ugbu a ị ga-achọpụta na ọ dị mgbọrọgwụ ya nke na-aba n'ime ime ala nke ahụ na-aba n'ime ala bụ nke na-eme ka mgbọrọgwụ ndị nke ọzọ ndị na-awasasị ebe ahụ akụrụ ihe ahụ mee ka mkpụrụ ahụ guzosie ike gịnị ka anyị na-achọ iwepụta ebe a anyị na-achọ ime ka anyị mata sị na mgbọrọgwụ a nke bararị n'ime ala nke bụ mgbọrọgwụ nke ji mkpụrụ a nke a kụrụ bụ nke na-arakarịsị ahụ na mbibi ma ọ bụ ifopụ ya gịnị ka ọ na-anọchite anya ya mgbọrọgwụ a nke gara n'ime ala na-anọchite anya nhuku anyị nwere site na nna nna anyị ochie ha bụ ndị fere arụsị mgbọrọgwụ ndị nke ọzọ ndị na agwakasị gaa n'ebe dị iche iche bụ nhuku nke anyị na-enweta site n'ihe ndị ahụ anyị were ndụ anyị tinye n'ime ha ebe anyị tinyere aka site na njehie nke anyị onwe anyị site na arụsị ndị anyị onwe anyị jiworo aka anyị koro ma ọ bụ n'ụzọ ndị ọzọ dị iche iche matakwa na ozi ya bụ gị ka a na-ezi ya na ọ bụ m onwe m ka a na-ezi ya m na-eme ka ịmatasị mgbe e nwere otu nramahụ na ndụ gị nke ilechara anya ma ọ bụrụ na ị na-eso ihe omume a ga-ele anya ghọtasị na ọ dị nramahụ dị ebe ahụ ana m eme ka o doo gị anya n'ụbọchị taa na nramahụ ahụ apụghị ịhapụ gị rue kwa mgbe efopụrụ ahịhịa ọjọọ a nke na-eru n'ime ndụ gị rue kwa mgbe efopụrụ mkpọrọgwụ nke a nke nọ n'ime ala nke mere ka nramahụ ndị a bụrụ ihe na-anọsi ike n'ime ndụ gị ụzọ ole ka a ga-esi fowo ihe a bịa fopụ ya ole ogbugbo anyị nwere ọ bụkwa naanị ikike ahụ nke karịrị mmadụ ikike ahụ nke bụ ikike nke Chineke ọ bụkwa site n'ikike nke dị elu n'ụzọ dị otu a bụ ụzọ enwere ike iji mebie ihe ndị a niile nke na-eme n'ime ndụ anyị site n'ebe nna anyị ochie nne anyị ochie na anyị onwe anyị konyere aka ma ana m ekele Chineke n'ụbọchị taa ọ bụrụ na ị gaa n'akwụkwọ Matiu isi iri na ise amaokwu nke iri na atọ Jizọs na-ekwu ebe ahụ sị na ọ dị mkpụrụ ọ bụla nke nna anyị nke bi n'eluigwe na-akụghị na a ga-efopụ ya gị onye mụ na ya na-atụgharị uche ị nwere olileanya mụ onwe m nwere olileanya ma ọ bụrụ na anyị pụrụ ịghọta nhuku nke ife arụsị n'ime ndụ anyị n'ụbọchị taa jizọs na-ezitere mụ na gị ozi ọṅụ na-eme ka anyị matasị na anyị nwere olileanya akwụkwọ Matiu isi iri na ise amaokwu nkiri na atọ na-eme ka anyị matasị na mkpụrụ ọ bụla nke Chineke na-akụghị n'ime ndụ mụ na gị a ga-efopụ ya a ga-esi otu ole efopụ ya ọ bụ ma mụ na gị kụkụwa aka anyị kakwa na-eme ihe ahụ anyị na-eme ọ dịghị onye bịata ifopụ ya ọ bụ mgbe anyị matara Chineke mgbe anyị matara na ndị nna anyị ochie dahịrị na anyị onwe anyị adahiwo site n'iwere onwe anyị nye na ụzọ nke Chineke jụrụ ajụ bụ ife arụsị ife chi eji aka mee ọ bụ naanị mgbe echiche mụ na gị bịara n'ụzọ dị otu a ọ bụ naanị mgbe anyị matara Chineke n'ogo dị ka nke a ịhụ ya dị ka naanị chineke ahụ nke ọ sị na ya onwe ya bụ n'ezie naanị ya bụ chi ọ dịghị chi ọzọ dịnụ ma ewepụ chineke anyị ma ọ bụkwaranụ na amamihe mụ na gị erughị otu a dị ka ndị kpọrọ onwe ha ndị nke chineke n'ezie nramahụ a ga-anọgide n'ebe ọbụla anyị nwetara onwe anyị na amaala ọbụla ọ dị na mba niile ọbụla ọ dị ezinụlọ ọbụla ọ dị otu a ka ọ ga-anọgide kwa mgbe otu onye welitere isi ịchọ ihe bụ nramahụ nke ezinụlọ ahụ ma ọ bụ nke mba dị otu a ma ọ bụ nke amaala dị otu a nna sị gị n'ụbọchị taa jikere ka anyị tụgharị iru anyị nye Chineke Jizọs ekwewe anyị nkwa na a ga-anapụta anyị biko kwee ka anapụta anyị na nramahụ ndị a ezi nwa Chineke na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ ịnye anyị maọbụ na onwe ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m ọma na-ege ntị ọ bụrụ na ịchọ idetara anyị akwụkwọ gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ohere ọma ka m ji na-ekele ishaya zakaraya na ọmalayo jegede ndị mụ na ha na-alụkọ ọlụ n'ebe a ezi enyi m ị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewebata abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị na-ege abụ ọma ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs amen tụkwasị Jehova obi gị niile tụkwasị Jehova obi gị niile ọ daberekwala na nghọta gị ọ daberekwala na nghọta gị ụzọ gị niile mara ya mara ya tụkwasị Jehova obi gị niile tụkwasị Jehova obi gị niile ọ daberekwala na nghọta gị ọ daberekwala na nghọta gị ụzọ gị mara ka o guzozie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile ka o guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme ya ụzọ gị niile mara ya ka ọ ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ya ụzọ gị niile mara ya ka ọ ya ụzọ gị niile for thee. I am not worthy to be called. I am not worthy to be called your son. I am not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. we are not worthy to be called his son. Forgive. forgive Forgive. my Father, forgive. forgive forgive us. Forgive. forgive us. Forgive. Forgive. Forgive, my Father, forgive. Father, forgive us. Father, forgive us. Forgive. Father, forgive Forgive. forgive. udo na mara ngọzi chineke baru n'ụba ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe oriakụ ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche igbo bụ igbo nwanne m nwoke nwanne m nwaanyị na-ege ntị chineke gọzie gị n'aha jizọs anyị abịala dịka anyị na-eme mgbe niile ịrịrịta ụka n'okwu chineke n'ihi na o doro anyị anya na onye ya na chineke na-akpa na onweghị nsogbu nsogbu dakwasagodi ya na onye nwe anyị ga-azọpụta ya n'ụbọchị taa anyị ewetakwala unu isiokwu ọzọ ga-enyere anyị aka na ndụ nke bụ uru dị na Chineke nso ma ọ bụ uru dị n'ime ọchịchọ Chineke o nwere uru dị na mmadụ ịbịaru Chineke nso ee anyị ga-ewere ihe ọgụgụ n'akwụkwọ nsọ n'abụọma ọma isi iri asaa na atọ amaokwu nke iri abụọ na asaa ruo na iri abụọ na asatọ ama m na akwụkwọ nsọ nọ nso ebe ahụ ị nọ ka anyị gụọ ebe ahụ n'ihi na lee ndị nọ gị n'ebe dị anya ga-ala n'iyi ndị nọ Chineke n'ebe dị anya ga-ala n'iyi n'ihi nke a ọ bụ ihe bara uru na ị ga-anọ Chineke nso ikpochapụwo onye ọ bụla nke na-apụ n'aka gị akwa iko Chineke kpochapụla onye ọ bụla nhafụrụ ya onye na-apụ n'aka ya onye na-akwa iko ịkwa iko dịka anyị maara dịka ndị nkwere ekwe abụghị naanị ịkwa iko nwoke na nwaanyị mmadụ ịhafụ chineke gafee arụsị na ụdị ọbụla arụsị dị ọ na-akwa iko a na-agwa anyị na-abụ ọma na chineke kpochapụwo ndị dị otu a ma mụ onwe m ịbịaru chineke nso dị mma ọ na-atọ m ụtọ ịbịaru chineke nso kedu maka gị ọ na-atọkwa gị ụtọ ị na-abịaru chineke nso edowo m ebe mgbaba m na onye nwe anyị bụ jehova ndị ebe ọzọ na-agbaba ọ ga-amasịkwa m ka ị ghara inwe ebe ọzọ ị na-agbaba na-abụghị n'ime chineke ka ị ghara inwe n'okpuru arụsị ị na-agbaba ka ị ghara inwe ihe ịgba n'aka ị na-agbaba ka ị ghara inwe n'ihe idowara n'okpuru akwa gị ị na-agbaba n'ime ya ma ọ bụ ihe idowara n'ụlọ ahịa gị ichere na ọ bụ ebe ị ga-agbaba ka m wee kọọ akụkọ banyere ije ozi gị niile ka anyị wee kọọ akụkọ banyere ije ozi chineke niile onye na-anaghị abịarị chineke nso aganaghị akọ akụkọ banyere ije ozi ya anyị ga-eleba anya n'otu nwanne anyị nwaanyị anyị maara aha ya nke ọma anyị na-anụkwa akụkọ ya na-akpọ ha na so n'otu n'ime ndị maara ma ọ bụ hụrụ uru ịbịarị chineke nso Hana bụ nwaanyị mbụ nke nwoke a na-akpọ Ekena lụrụ o nwekwara nwunye di a na-akpọ Penina ha na-amụtaghị nwa mgbe a lụrụ ya ọ mụtaghị nwa ya na ọtụtụ ọdọ peni na nwunye di ya amụọ ọtụtụ ụmụ ya emee ya ya na-akparị nwunye di ya bụ onye bi ya ụzọ ya na-akparị ya bụkwa ọnọdụ anyị na-ahụ taa n'etiti anyị na mmadụ kwuru na onye ọzọ amụghị ụmụ ya na-akparị ya mana di ya bụ ekena na-agba mbọ ịhụ na obi tọrọ ya ụtọ ka akwụkwọ nsọ gwara anyị na akwụkwọ samuel nke mbụ isi mbụ site na amaokwu nke mbụ ruo na ngwụcha ya nwanne m nwoke nwanne m nwaanyị were aka gị gụọ ya gụdata ya ị ga-ahụ akụkọ a ozuzo oke ha na na onwe ya na-eso di ya na ezinụlọ ha aga shailo n'ihi ha na-aga ya kwa afọ afọ ọbụla ha na-aga ịchụrụ chineke àjà nke ekena eh, bụ di ha na-eme nke a ha erue ha na n'ihi obi ya e juru n'ilu ihe mgbu dị ya n'obi o riela arịrị ebe ọ dị ukwuu n'aka nwunye di ya agbaba n'ụlọ Chineke kpewa ekpere na-akọsara Chineke mkpa ya onye isi nchụàja hụrụ ya ọ hụrụ ọnụ ya ka ọ na-emeghe na-emechi ya jụọ ya hei nwaanyị n'ụtụtụ a kedụkwana otu o si bụrụ na ị ṅụọla mmanya tụfuo mmanya a ka ọ dị anya n'ebe ị nọ ha na gbara nkịtị kpee ekpere ya kpechaa bịakwute si ya ee e onye nwe m nwa gị nwaanyị aṅụghị mmanya kama ana m ebusara chineke obi m ana m akọsara ya otu o si dịrị m onye isi nchụaja a na-agwala ya na ọ ṅụrụ mmanya tụgharịrị si ya ka chineke mezuere gị dịka ọchịchọ gị si dị dịka ị rịọrọ ya ya mezuere gị ya nwanne m nwoke nwanne m nwaanyị ọ bụrụ mụ na gị taa ka a gwara okwu a tụfuo mmanya kedu ihe ị na-aṅụ mmanya gịnị ka iche ga-apụta mụ na gị n'ọnụ anyị ga-agwa onye ahụ okwu ọjọọ jụọ ya ma ọ bịa wetara anyị mmanya anyị ṅụrụ anyị ga-asị ya burukwa mkpa anyị a o nweghị ihe mụ na gị abụọ na-agaghị akọ gwa onye ahụ mana ha na ka onye bịaruru chineke nso onye maara na chineke bụ onye nwe ụgwọ ọlụ bụ onye na-abọ ọbọ na ihe niile o jidere onwe ya ọ mụrụ ọba jehova nso mgbe nwunye di ya bụkwa penina na-akparị ya ụdị mkparị niile ọ gwaghị okwu ọ saghị ya ihe ọ bụla ọ gbara ya nkịtị n'ihi ọ bụ nwaanyị maara onye jehova bụ n'ụbọchị taa ana m arịọ gị ka ị nwee obi dịka ha na ọ bụghị ihe ọbụla nụ gị tikapụ nwee obi ịgba nkịtị hapụrụ chineke ihe o kwesịrị ime ka o were aka ya bọọra gị ọbọ ka o were aka ya rụọla gị ihe ọ ga-arụrụ gị ịma na ihe ọbụla chineke rụrụ bụ ihe zuru oke mana arịọ ka onye nwaanyị jisọs kraịst baa gị n'ime baa m n'ime otu ọ ga-ebu n'ikpeazụ anyị abụrụ ndị ga iso keta oke n'ala eze ya ka ọ dịrị anyị otu a n'aha jizọs imela oriakụ justina ọnụmegbu na ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa nke sitere n'ime akwụkwọ chineke na-arịọ ka onye ọma na-ege ntị ka anyị gbalịa bịarue kraịst nso kraịst na-achọ ka anyị bịaruo ya nso dị ka ụmụ ya mana onye nọ kraịst ọha anya agaghị ama ngọzi agaghị ama ihe ọma agaghị ama ihe rịba ama nke chineke na-eme n'ime ndụ ụmụ ya ma narị onye ọma na-ege ntị gbalịa bịarue kraịst nso ka anyị bịaruo ya nso ngọzi ya ga-abụrụ nke anyị n'aha jizọs amen onye mgbasa ozi oriakụ imeela arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka onye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ozi ọma nkịta metụrụ gị aka n'obi kọrọ na anyị na ekwentị na 0706 363-7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at com maọbụ awrnigeria at gmail dot arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka Chineke nye anyị mmụọ ọhụụ ka Chineke nye anyị echiche nke dị mma ka anyị wee bịaruo ya nso n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo